Gịnị a na-ekwu ugbu a n'igbo onyonyo gị aha mmụọ ọkụ chukwu okafọ hmm? enwekwara anyị na-akpọ Holigos fire <laughs> mana ọ dị mma ee a e nwere nwaada anyị na ya nọ n'oge ndị ama ama tata ee ọmalịcha ada dị mma asa ugogbe nwanyị ee a na Chukwu kee ndị Igbo nne mbọsị ụka mana ọ mbọsị ụka dị e, mbọsị ọ na-ezu ike mbọsị ụka ka mbọsị mbọsị na-esote mbọsị ụka ọ kwọrọ aka wee ka onye nke ka anyị jee kene ya kenu na ndị igbo mụrụ ụmụ anyị niile amaka igbo amaka igbo na-atọ ụtọ igbo dịka ṅụba aṅụba ọ na-atọ m ụtọ na arụ na-atọ m n'obi na-akpa ala obi na awụm igbo ama m ka obi si dị gị taa mana ka anyị kelee nwanne anyị nwaanyị n'ihi na amaka ndị eji eje mba aha mgbe bụ Mimi Ojekwe biko nụ na a ma ndị ama ama nke Ọkụchukwu Okafọ na-ewetara unu n'Igbo Amaka TV daalụnụ ndị Igbo kwenu Igbo amaka ndị eji eje mba abatago na obi tata n'ọma kelee ndị igbo na-ekiri anyị ndị igbo ekene m unu igbo bụ igbo igbo amaka igbo na-atọ ụtọ obi dị m aṅụli nna nna gị si igbo n'ụbọchị tata biko gwa anyị afa gị gwa ndị na-ekiri gị afa gị afa m bụ Nkem Ike Nkem akọ na m Nkem Amaka e, Nkem Jika ee nke m dele m kedu nke m nke afọ m bụ Nkem Amaka ọbịageli Obiageliakụ Chinyelu hmm. akwụkwọ ego nke afọ oyibo menwekwa m afọ oyibo mana ka m hapụgodi nke eh, maka na oyibo ka anyị nọ n'ife na mụnwa wepụrụ oyibo mm-hmm. wepụ bekee na ife a ife iji bekee eme kịta mma nnukwu m na-akpọ m akwụkwọ ego mm. agbọkwebela akwụkwọ ego nke na-atọgodu m ụtọ bụ ọbịageli akụ ọbịageli akụ ịtaga ego ịtaga ego ọbịa bịara abịa ga-eli ego mgbe hụrụ e gị n'ụgbọala gị wee si na nwatakịrị a na-ata ego taba ego taba ego biko na o nwere ife na-eme n'ọnwụnwa biko nne m ịbụ onye mpaghara ebe n'ala Igbo abụ m onye Enugu Oji River mma sị na abụ m onye inyi hmm? inyi dị n'ime oji river oji river kwa nke dị n'enugu steeti hmm. isi na ezinụlọ mmadụ ole pụta. Hmm. esi m n'ezinụlọ Mr and Mrs mba esi m n'ezinụlọ maazị na alọlọ Emmanuel mmadụ ike enwekwara m ụmụnne ise abụ m nke izizi tọọ ụmụ nwaanyị abụọ tọọ ụmụ nwoke abụọ hmm, ya bụ echizu echizu ndị n'aka ndị ndị n'aka ekpe n'aka ekpe n'aka ekpe hmm, ọ dị mma hmm, ịfụrụ na nwanne m ka mụ na ya na-akpa ife na ịchọ igba ụgbọala ya laba ofu ebe mana dịka anụmdi si dị ewegburukwazie nnachi ya na mpaghara igbo akụkụ ọzọ mana nwere ihe o na a sị na nwaanyị ada ama ebe o si ọ megide megide o nwaanyị aga amara ebe o si o megidezie wee bịazie n'ụọ dị ee sị mm. n'ebe a ka o sizi mana otu o si na dị aka m bụkwa onye ebe m bụ <laughs> abụ m onye igbo ka ọ rapụ ịbụ ekwusizie unu ojeda ma nwanne anyị niile bụ ofu ndị igbo niile ofu nne na nna m ndị niile na-asụ asụsụ igbo mm-hmm. ofu nne ofu nna ka ndị igbo niile bụ hmm? ụnụfụ nọ ezigbote ada nwa afọ ọ bụrụ nke igbo akụrụ mmiri nọ ezigbote igbo igbo jemiri ejemi nne na nna ya ndị igbo em ka anyị jezie na-akparịta obele obele apụkwana maka na ịma na ife a ọ maka anyị ka m ji wee tụkwula ebe ọ bụrụ na ị pụọ mụ anaba <laughs> tụkwula anyị ka anyị na-akpa nkata ịnaghị ana ana m ya bụ gị nọrọ anyị ife dịka ibi ya bụ na ịmụ na ọbụla mpụta mfụ gị n'igbo onyonyo mpụta mfụ gị na n'igbo onyonyo kedu mgbe ife a bidoro ị ga-ebukwa ụzọ gwa m ebe ije nta akara ebe ije je taa akara ebe ntakwara akara na mgbago ugwu na mgbago ugwu kano mana nọ m obere wee natazi ya wee gụọ na mm, ụlọ akwụkwọ a na-akpọ universal primary education nke dị gụcha nke anwa wee baa nke mm, na-esote na queen School Enugu kụchazie ọkwa ya ụmụ kwenso kwenso ọ ma na ee onye nọ m na Holy Rosary Secondary School ịma na <laughs> ụdịrị onye isi ụlọ akwụkwọ anyị ga-agwa anyị ọnwụ na ịgara kwins nwere ebe ị na-agara ọ kwins ya sị onye kwins kwins a na ya otu si <laughs> e na wee gasị mm-hmm. na ya bụ ebe bụ mahadum ego mahadum gakwa University of Lagos gịnị ka ego na ya mahadum agụkwa m ihe ndị oyibo na-akpọ English mana ọ nke nkụzi ma e nwe nke nkụzi nwee nke a na-akpọ art so ọnya na ihe ngụ nke a na-akpọ art na BA English English BA hmm. kedu mgbe iji wee malụ na chelu ka anyị eje kiri tufe na ya anyị abịaruola ewo ama m ka obi dị gị taa mana obi na-eme m saa aṅụrị na-eme m saa aṅụrị maka na abụ m onye Igbo ọ dịru fela ịbụ onye Igbo nne gị na nna gị abụrụ ndị Igbo ọnya ka o ji abụọ bụ na onye abụrụ onye Igbo chọọ ya bụrụ onye Igbo n'ike anwezi ebe onye na-abụrụ onye Igbo fụrụ ndị Igbo ọ dịzie ya ka mana anyị niile bụ ofu n'etu o na-adị ee obi na-eme m aṅụrị maka na abụ m onye Igbo achọ m ka anyị jee kilitu ofu n'aka ọlụ nwanne anyị nwaanyị na-emepụta ọbụna ije kilitu anyị nachiata azụ anyị na-aga ka ọkwa biko apụkwana ga otu osimiri na dịkwa anyị ga-azụtukwa obere afịa maka sị emetụrụ ogene emetụrụ ịchaka ọ ga-adịlu nna mma when am I going to hear the good news? Which one? I mean, when you officially pronounce the next general overseer of Ebenezer Kingdom Christian Center. What's that? Because I'm already getting congratulatory messages from everywhere. <sighs> Honey, please stop. barely one month, my boss and Geo was laid to rest. But here you are, talking about my becoming the next Geo. What's wrong with you? Well, it's just a simple arithmetic. The Geo passes on. The next in command takes over as the general overseer. So what is wrong with that? There is absolutely nothing to celebrate there. You know, honey, you really need to do a three-day fasting and prayer program to cleanse yourself and ask for God's forgiveness. Well, I don't understand what you're trying to insinuate. Because we are taught in God's kingdom that we need to celebrate the death of the righteous. It's one month and nothing is being said. I suspect a foul play. But I will not sit and fold my hands and watch you denied of your rightful position. chacha igbo kwenu mụanụ zuanu rienu, mụanụ nkịta si ka atụpụrụ ya ọkpụkpụ na iro ma hapụrụ ya ọgụ ya na ndị mmụọ igbo wee kwue na ọ na-abụ ekwekwa amagba igbo amaka <laughs> ama na ụbọchị eke ndị abụghị ya na ha agaghị azụ nke mmụọ nke eji eme nke ka eji eme nke isi aka ji wee nwere ịkpọsị ọka igbo na-asụ n'olu n'olu ma akwa ụkwara bụrụ ofu ọ bụ ya ka ejiri si na ọ na-aba mma mmamịrị ọnụ ọgbọ ụfụfụ ebe nwata na-ebe akwa na-arụ aka ọ bụ na nne ya nọ ya nna ya nọ ya n'ezie igbo ebeela akwa maka na asụsụ igbo na omenala igbo bụzi ihe na-achọ ife efu ọ bụ ya kpatara anyị ji ewetara ụnụ igbo amaka ndị eji eje mba dịka otu oge anyị sizi akụ kwarapụ kwarapụ ihe dịka ibi ya nchọ ịjụ gị bụ kedu mgbe iji malụ na ị ga-abụ onye na-eme ejije akwadokwe m ịbụ onye na-eme ihe ejije maka na mgbe m nọ mahadum ọtụtụ ndị na-emekwa ihe ejije a bịakwutere m bịa mee si ya na m achọrọ ime mana o nwere mbọsị m na-aga ebe nwa m na-aga ozi nwanne m nwaanyị ziga nwanne m nwaanyị bụ pastọ ziga m si m gaa lie ozi wute onye na-aga n'ụlọ ụka ha ee nwa okorobịa afọ si na ọ chọọ ịgụ ihe si akakwa nke wee ịgụ ihe a wee gaa lụọ ebe afọ ọ bụrụ ebe a na-eme ihe onyonyo ihe a na-akpọ ọdishọn mgbe nke a na-akpọ onye na-atụkasị ka esi eme ihe na-edewasị ka esi dewe ihe fụkwanụ mọsị m bịa ị ya emenwu ihe a bịa ka imelụ m ya ifele ekwerọ m agwakwara m ya gwa ọga mma mmenwu ihe amaazị ihe ahụ ha kọrọ m abịa m ana m agafe agafe <clears throat> ọsị m mba itoro ogologo nwere iru ihe emenwu ya nọla ana onye m akwụkwọ ngụọ ka ya he ifere ka anya gị si ekewe ọ dị ife a ka a na-achọ ọkụ ụtafụ ka nsi bido mbido m afọ bụ na kalaba ka ha domwega ga mmenya kedu afọ ihe ejije a reflection n'arọ gịnị ka ihe a mere ee eh, October 2009 hmm, o tegokwala gị n'ọrụ a hmm. egosigo mahadum mgbe ahụ Agusigo mahadum ọ na-aga eh, ọnwa October ga-eme m 4 years n'indọstrị ga-eme m afọ anọ n'ihe mmemme ọ bụ ọkwa obele ife maka na nwatakịrị bụ dị afọ anọ kịta na-ekwuzi okwu ọfụma na-ekwu okwu na-agba ọsọ nụ tọtọgo ụmụ na-abụ na-agba ọsọ <laughs> ịma onye aruo ụmụ na-abụ ka ọ ya atọ mba mba ụmụ abụọ ọmụ na ọmụzi ofu e, onye dị afọ ịnọ mhm. agatọrọ ụmụ na-abụ kedu ife onye a na-eche ọ ya atọ ofu mba mmadụ amụkwa na ọdịrị afọ n'ụwa dịrọ mma mba m ga-amụ ofu ugboro m ga-aga ofu ugboro yọọ Chukwu na ka onye m ejima atọ na-amụta ofu ugboro <laughs> ee ise anyị anatala gị ya n'aha Jizọs amen natala gị ike ga-eji bu ya n'aha Jizọs maka Chukwu si anyị yọọ na anyị ga na mhm. anyị ga-achọta anyị kokwa aka na ga-emere anyị ọ sị na ihe ọbụla anyị yọrọ ya ka ga-emere anyị otu ọ bụ ofu ugboro ka ị chọọ iji wee mụta ụmụ taa oge isi otu a mezuru gị ee ihe ọzọ dịka ibie bụ na ịma na <laughs> anyị ekwuruzi ihe gbasara ihe ejije a wee gabazie wee chefuo na m ga-ajụ gị menugo di mba anụbeghị m di onwe onye na-achọ ịnụ hmm. enwebekwa <laughs> mana dị m achọ onye afọ ya achọ m bịa ọnụ ka ịmalụ maka ndị ya akpọba m kịta na-enụ ya ka unu kpọba mkpụrụ akpụkwana m na mụnwa anụgo mụta ụmụ hmm. ee eh, ife ọzọ dị ka ibe ya wee bụrụ ịma na otu ịzagụla ajụjụ a ewepụgo m nke a n'onye mmụọ mhm. maka chineke tara akpọ m kpụrụkpụrụ achọrọ m ikwuru ya achọrọ m ịnụ ya mm. achọrọ m ikwuru ya maka ọda afịa arụ ba arụ mm. biko na akpọkwana na ike nji aṅụtụrịta god adịrọ <laughs> ehe kedu ife fịakarịrịgo oge arụ na ntolite gị n'ihe ọrụ a arụ hmm, ihe fịa m bụ mgbe m bidoro maka mgbe m bidoro nke izizi m mere dịrị m mfe agwa gị otu m si nweta ya nwechekwa na nwechekwa afọ ka ọ ga-adị gawa mana mgbe m nweta nke afọ ga mee na-emecha ya natakwa nweta ọzọ nwetakwa ọzọ otu afọ nwetakwa nke ịtọ mana nke ịnọzi asị na mma na-agazi ha nwa na-akpọ ọdishọn ọnya wu mgbe e kachara m arụ maka ihe aga n'ụtụtụ nọgide chiejie ịma mma ka ya enwe gị n'ọrụ ịma mma ka ama nwe gị n'ọrụ mana ihe mana ị na-ana ịgụgụ ihe imegokwe n'ihe asị gị mee mechekwa otu isi ha sị gị mee asị gị chewekwa ka a kpọọ ee ka enene ule ị ga-echekwa asịkwa gị bịa ọzọ nke a na-akpọ kastin ọ mgbe afọ ka mma asị na mm, ifefiam arụ mana site n'aka n'ikechukwu agafego m eh, ọnọdụ afọ ugbu a hmm. Hmm. mgbe ka iji wee ma na ife a na-eme fịara hmm, ọrụ nke nọ m eh, ọfịa ma arụ maka na mgbe enyegodukwa m ọrụ nwa abịagwa m ego a ya akwụ m si onye kpọm m n'ọrụ si ego m eji gote akara ka ego m ji egwu egwu nke nwoke na m anya chịwa ọchị ọtakwana na m aghọtara ihe a na-eme eme ego akwụ m n'izizi gbagonitekwara ọ gbagonite akwụ m ihe dịka amụke si akpọ 100,000 e, puku narị akwụ mhm. hmm. m ya kwụkwara m ụgbọ elu bugara m obodo ahụ bunatakwa m tinyekwa m n'ọmarịcha um, ụlọ nnọrọ na-edozi ahụ ee ka ha na-akpọkwa um, ihe a na-eju oyi n'Igbo mm. tinyekwa m eh, ihe niile nye m ezigbote nri nye nke ụtụtụ rie nke efifie ikwe nke abalị hmm. ee eh, mmasị na m bidoro ọfụma mana na ọgbọ eruwezi like n'etiti ọ mgbe mmasị na ihe mago na ihe ọwụna nwekwere ihe na-atọkwa ụtọ nke ị na-anwa ha na-ekwe m ọkara ihe ekwere e, akwụgo n'izizi izizi soma na-ekwa nwoke nwanya si ya ọ ihe nke a ihe egwuregwu ka ọ gịnị ka ọ gịnị mana site n'ike chukwu chukwu mekwa ihe ọwụkwa na ihe mmadụ ga-agabiche wee tonite maka na agụrọ m 1 ọ dịkwa ka ebutekwa m bịa gụọ one, ọ dịka m ebido from 6 ehe ọ dịka ma bịa gụọ gụọ mgbago bịazie gụọ mgbada bechukwekwara ka m nọtụ ya na mgbada obere obugotekwa m hmm. hmm. ọ dị mma ihe ka ihe ejije ole ka ị megoro n'ime afọ eno hmm. emegokwe m nnukwu o ruola iri atọ ọ iri ise maka ntị iri atọ mgbe m gakwara e, ngụọ ya ofu ofu etu esi agụ ya ọ ga-erugo iri anọ ọ iri ise hmm. kedu nke ọ ga-abụ mgbe ọbụla ị ọ na-atọ gị ụtọ n'obi nke ọwụ na mme nke ọwụ na mme ịmago nwekwara ihe dị iche na ahụ nke ọwụ na mme enene maka na enye m akwụkwọ anwa iji anyị na-agụ ka anyị wee mara ihe anyị na-eme enye m akwụkwọ anwa ana m agụ ya kụcha anya mara ka ihe ya kụzikwere ndị mmadụ ihe ọhe m ga-eme mekwa ka ndị mmadụ mara maka onwe nke m mere a na-akpọ nke m mere m onye na-aga ụka ọfụma ememe wute ememe mụ na nke m owo merie eme m nke anwa mgbafuo maka na ikpekwa ekpere dị n'iche n'iche mana mgbe ị bara n'ihe onyonyo ịmago na ọkwa ndụ gị na ọdụkwa ka ị na-eme ka ndị mmadụ mara na ụta nke o kwesịrị ịdị nke anwa mmekwara m ya ọfụma nkwe nke m mere nwụ um, nwa eze nkwe ndị m mere nke m mekwere um, n'izuụka gara aga emere m nwa sinetọ ka afọ makwara mma ihe niile mmego ha ncha nwetara nke dị iche iche anyị mana ha na-ebuginyekarị m egbe n'ihe onyonyo mgbọwụna hmm. agbakwala agbakwala agbakwala <laughs> agbala agbala agbala oo nke <laughs> hmm. ka ọ na-adịghị m ebunye gị egbe ịma ihe m na-echezi egbe <laughs> egbe nwata nwaanyị egbe nke ka o si adịghị m ebunye gị egbe ozi izizi ebunyere gị egbe ke ka ọ dị gị maka ama m na e, e, egbe m metụgoro ya aka bụ egbe nna m hmm. ya na na mgbe ya bụ ihe eme bụ onwe ọ na-eficha egbe sọsọ ya nọ n'ime ụlọ ndị anyị natasị akwụkwọ fụ na-efi ihe ọzọ anyị nọ n'ime ụlọ bụ kpụa egbe afọ wee gbaa sọsọ mụnwa bụ onye tolitetụrụ etolite nọ n'ụlọ wee kwubadite n'ime ụlọ ebe niile ma ya bụ enu ụlọ niile ma arụ aja ebe niile ghali aghali hmm. e, wee bụ na aka nna m si etu a wee dọrie wee na-acha pure white na ọcha e, tupu mmalite na-eme na ọbara ejugo na wee na-eme amaghịzi m ebe m na-ebu ụzọ gbaje m wee jeje tụtụta egbe wee jide wee cheta na onye bụ egbe melụ nna m ife ụtọ aka ya dị wee tụrụ akwụkwọ ya dịtinu gbarapụ ege wee lachapụ ọsọ wee dọkpụrụ wee dọkpụrụ na wee dọkpụrụ ya wee na-etizi mkpu ka m na-eti mkpu ife ndị ndị oyibo kpọrọ geeti mechikwa na-emechi ọ nwekwanye ya agbabata ime ụlọ ịzọba mmụọ ịjụkwanụ kedu ife na-eme na bunu wee burugodo ụzọ gbanye jee kpọọ ebu ụzọ ewebe buru papa anyị wee jebe ụlọọgwụ ya bụ ndị mmadụ wee gbabatazie wee jebe mm. ụlọọgwụ wee jebe ụlọọgwụ ka a na-ebujezi ya ụlọọgwụ ka kafa bịa wee jụ mma ma emetụrụ ma kafa fụzi enwere ifefe akpọrọ si nọ mm. fa fafụkwazi n'elu egbe mm. ọ bụ na ma bụrụ obere nwa na a gasị na ọmụ gbagburu ya na na ọ nwụrụ mhm. wee kwuo ife melụ ịmana nyenwa bụ izizi amarụ dị m ka arụ dị m arụ adị mbọsị achọrọ m ịfụ achọrọ m imetụ aka achọrọ m maka amụrụ m mbosi wee wee kedu ka ọ dị gị mbosi bụ n'ebe egbe mbosi izizi ebunyere m egbe ya bụ ka ezigbo ya ezigbo ya <laughs> izi njọfa bụ e- ọkwa mgbadoro na <laughs> egbe ahụ asị na ọdịrọ nsi nsị a biko ha mepee ka anyị nene ya enene bifo ha hapụpụ ya kọwa ihe ọzọ so ewe mepee anya nneneche ewe gosi m wee m oke ma maka esi agba si ee maka na m na-ekiri nnu nke ndị ọcha mana elu gị na ijide ebe a na n'ebe ị ịgba agba so nwebe ị kwesịrị ibu ya ibulie bifo ijidezie ebe nke ịchọzi ịgba agba wee ha oke wee bidozie mee nke mbụ ọ dịkwa ka ọ dị mma enye m nke abụọ ọ na-eme gị nna m sizi m kpọ m ofu ụbọchị wee sị na ndị mmadụ sizi ya na nwa ya n'ọsọsọ egbe ka ọ na-ebuzi n'ihe onyonyo ọ gịnị na-afịọ <laughs> ọ dị mma ee ụmụafọ Igbo otu aka esi e, akpa nkata anyị na nwanne anyị nwaanyị na-akpa bụ nke m ike nke m amaka chi chinyere chinyelu ọbịageliakụ akwụkwọ ego ike afa gị <laughs> eh, ka anyị jekilitu ofu n'ihe onyonyo ọ na-eme bụ na ikilitu ya anyị agasị obere afịa anyị na-achiata azụ anyị na-aka nọ afọ m bụ ọkụ chukwu ka hmm? nke na-ewetara unu ndị ama ama n'oge igbo maka biko na ọ bụ na ugbu a ka napụta bụrụ oche nọla anị n'ihi na ihe anyị na-akpabi ihe gbasara ịpụba mụnwa anaba o ee maka ọ maka anyị ka m ji wee a ọ ga-adịle gị na mma ama m na ịma n'ihe ejije ndị mere erigo nne kedu nke ị ga-echeta fekarịgoro gị arụ ya bụ omume ya bụ ee nke fiama arụ nke mere na egala obodo a na-akpọ egala maka na nke afọ bụ emem onye amị ịmago and ọ n'ime ọfịa ka anyị nọ na-eme anyị fụrụ ma agwọ anyị fụrụ ma ndị mmụọ anyị fụkọkwa ọkwa n'obodo ndị mmadụ anyị ma na obodo nwere ihe a na-asọ asọ o nwere nke asa anyị na ụmụ nwaanyị ama nsị ụzọ onwe nke asa anyị na okwute dị ebe na nwaanyị ama nne a anyị mago ha hụrụ obodo gị ihe onye nwara na-asọ nsọ ịgụ a ị na-agakwunu ị na-ekekwu nkụcha ka ị ghara ịgafere ụzọ maka na asị na ịmarọ a ga-egbochi na imerụ obodo ihe nsọ obodo na e-, ịma mmebi ọ ga-emetụta gị andị ọnwụ na onwe ha ha na-eme eme ị ga akwa ya maka ego obodo na-ada egbu eke gbuo eke ị ga ya nke afọ wee bụrụ ya anyị n'ụtụtụ ikpe na ekpere si olisa bi n'igwe na-egabagokwe o nya dukwa gị o ka nyekwere gị aka ka ị sọkwa nsọ obodo nwa wee gaa anyị ga-agba n'ọsọ gbago ugwu gbadata buru egbe buru nke ịnya n'azụ ọsọ a na-eme ọ nke afọ ka mmasị n'ọfịa ma arụ na nke m mekwere na mbido afọ a nke afọ eplie m onye ọkaikpe lọya maka onye dị nke afọ bụkwa onye ọkaikpe ịma na asụsụ anyị na-eyuzu abụrụ asụsụ ndo ha na-eyuzu ma a na-ekpe ikpe so nke afọ ọ bụkwara ihe eme ịgụcha ịgụtịa otu afọ ha si gọtịa bụkwa n'isi gote si e denya oyibo masigo now na m megoro fiatomaru na mgbe m mekwere ka onye jamaica ka a na-akpọ ya shop abụọ na onye jamaican asị m sụwa ka ndị jamaican nke anwa anọkwara m na mụwa ka ndị jamaican si asụ sụcha wee sụwa and imechakwa anya ụfọdụ ọfịawa ga-arụ ịpụ n'onu gị nchọzikwa hmm. ike na mmadụ hụ na m na-etinyekwa mmụọ ma na onye ma nche ịkpa mmadụ hmm. ọ dị mma kedu ihe ndị bụ na-emekarịcha na-ebunatakarị ndị bụ hmm, nke anyị na-eme o ndị obodo anyị na-akpọ otuto onye otuto ọ ka iri ji a na-emewe ya n'ọktoba enwekwa ihe ọzọ anyị na-eme mana nke ahụ ka anyị na-emekarị na oktoba anyị iri ji ọfụ mhm. ndị be anyị na-anakarị ụlọ krismas hmm. ndị be anyị jụrụ krismas ebe ọ na-enọ elu eghere ọnwa agbawagoro nke etiti ndị na-akpọwago ị na-anatakwa ị na-anatakwa ị na-anatakwa bikos nke iri ji afọ ndị ụka abịago mewe na ha na-aga ụka ama na-emekazi de omenala onye onye ọra na-agbazi mbọ ị na-awazi wụ krismas tupu ịgbagote nọrọ ebe ị nọ kịta kedu ihe mfịakaramarụ inwego na mbilite hmm, onye m gwa gị mgbe anwa na-aga ihe anyị na-akpọ ọdishọn mgbe ị na-aga mgbe mbido enwere ka ndị be si kpọọ gị si na ha chọrọ ihe anyị na-eme ịma na ebido mgbe m nọ n'akwụkwọ ndị mmadụ na-abịakwa n'afọ m si m bịa mee ihe dịka Miss Nigeria m bịa mee ihe dịka Miss eh, Africa Face of Africa bịa mee ga ma anyị magonu ndị Igbo anyị ụmụ ya ha na-afịa ha na-afịa dịka ihe ichisi na iche masị na ịchọrọ ịga gbawa akwụna ma ụmụ ya ụdị ha nwee ma ngwanụ ndị bụnụ na ịchọrọ ma na agụchagonu mahadum wee nweta nka mgbe m nwetara ebu m ụzọ gwa onye dịka nne m eh, nne m kịta m ka nne m anwụgonu si ya na nekwe na nna ga ebe nwa asị m bịa mee ya ya na onwe ya sị m aga na mee m ọ chọọ dị achọrọ ya chọrọ ịmagonu e onye na-aga ụka ọkwụ onye ndu n'ụka si m mba ọ chọrọ ọ chọrọ chọrọ ma gwa di e, di ya si ya mba ka e anyị nwa ka ọ gaa ihe a mmemme agwara m na m mgbe m bido eme m nke mbụ mee nke ịtọ nweta ihe a na-akpọ awọd mgbe afọ edugo m ọnwa um, ya bụ ihe mm, ntụrụugo eh, ihe edugo m ọnwa isii n'ime ime ihe na eh, ebe nyekwara m ihe ugo ahụ na Ghana mmadụ agwazi ya nna m n'ọfụ m na Ghana na masị mba na ọ ga-awụ kpọwa m na ihe nkekwentị ngwazie sị na nekwe na enye m ihe dị ụta ihe dị ụta ọ ghọtakwara ya na mana ndị mmadụ abịazi were ihe m mere ihe nkiri megoro nyewe ya ọ na-ekiri o mechara sị m nata mgbe nnata ọsị m na akwụkwọ niile m gara ọhịa ka m chọọ imewe nsị a ṅụsị m ego adịkwana ya nsị a na mbido ego nwere ike ọma ndị mana ego ya emecha bịa mana bịakwa na-afụgasị ihe ụfọdụ nke nwe nke mmemme mụ na na-ekiri ofu ụbọchị mmadụ akwa maka n'ihe onyonyo nna m asị akwasị ah, na ya aka nwa <laughs> imerụrụ nwatakịrị arụ tụọkwasịna ya aka nwa ịmago <laughs> ya ma metụkwa m n'ahụ oo masị ya ịmago mgbe o kwuru ya ọ bịakwakwa na mụ na ya nọ ebe anwa ịmago ọ bịazi jụọ m so oh, na-ajụzi m akwụ n'aka si m mgbe akwa m aka kekwa n'ihe mee mana na nkiri anwa mgbe akwakwa m aka nwoke anwa akwara m aka emerikwara m arụ mana agwara m nna m na mmeri ahụ ma agwa ya si ya na ịmaga na-eme ihe nkiri nọọ ihe a na-eme ka ndị mmadụ wee kweta na ọdụ ụta afọ na ọdụ ụta maka mma ngwa ya na mmerụrụ arụ obi ama ndị ya mma mhm. ọ ga na-eme ọfụ m n'ụdị ahụ ọ na-eche na m ga-emerụ arụ hmm. obi na-adị ya mma na nnata onwe ogo na ọfụrọ m mego ndị mmadụ ya na-asị ya afụkwa nwa gị ebe afụkwa nwa gị nwa gị na eme ọfụma anyị mara e, e, natakwa n'obodo ndị natachara natabịa na-ajụ ya ọ natago ọ natago ma anyị mago ụmụ ihe ahụ ụfọdụ oge ọ da-adịcha mma ọ ga na-emezi m nnata na nọ n'ime ụlọ mgbe ọbụla maka na ịma na onye obi dọ mma na onye obi adịrọ mma mm. mm. nnatagodu ụfọdụ nna m bịagodo buru m nata mego mmadụ bịakwa jụọ ụwa mmadụ na-eje m ịnata ka a ga-agwa na ịnata mm. hmm. ọ dị mma enwe ndị ị ga-asị na ọha nyere gị aka ma ọ bụ ndị ị ga-asị na maka niile ekilifa mgbe ọbụla onye ego aka na otu isi eme ihe ejije na-eme bụ ndị otu nọ ọ bụrụ ndị obodo a bụrụ ndị nọ na ndị mba amerịka eme ebidola n'obodo anyị maka na ihe anyị na-eme a ga-ebido afta na-adịle mma n'ụlọ pụọ n'ilo hmm. maka na mgbe m bidoro ọ dịrọkwara m mfe otu afọ mana enwetike ndị kwụnye m n'azụ si m nne ga-emenwu ihe a ị ga-emenwu maka na e, enwe m onye dịka ee onye izi nye m ọrụ maazị Andy Amanechi o so na direkta mama ee mmenyekwe ọrụ anyị lụrụ mgbe ahụ e, oriakụ ebere ọkarụ enwekwe m enwekwe m nke eh, ya na-akpị mm, enwe m kedu anya na-akpọ Emeka Osai nago o sokwa na onye nga mgbe ọnwa na ngawasị ya nekwa ihe m na-aga nekwa ihe na-eme n'ọsị m nne ihe emete nwunye jisie ike gbaa mbọ na-agba mbọ onwe gị na-aga ịmago mma akpụkwa mmadụ dịka ajibọ Steve Ebo maka na ọ bịa wuru ọnọdụ dịka nna m na mm. ịmago n'ime ha na-eme asị ọ ga-asị gị ma nwanne nwaanyị eme fim ma ọ mara eme fim fim ihe onyonyo ọbụla m na-eme ọ ya emie ịmago maka ọ na-asị na ịtụ nwata na nke ọ mere ome ọzọ ndị aka mma asị ihe kachara maka na ihe onyonyo a na-aga enwekwa ma ọ da like other people ma kpọ ha marketers na ndị na-enye n'anya ọrụ mm. ha soro kọsọ ọ na ha enyere gị ọrụ ịma nga n'iru ha sịkwa na nwa ọ na-anwụ oke a na-enyekwa gị ọrụ enwekwa m onye dịka krista enwekwa m onye dịka nyachinwụba enwekwa m onye dịka mmadụ dịka maazị tony ik enwekwa m ndị dịgachi iche iche nyechaa m ịmago ohere si m bịa rụọ ọrụ ha na m ga-aga n'iru mm. ọ dị mma unu fụ ka anyị na nwanne anyị nwanyị si akpalịta ka anyị jenu jee kilitu ihe onyonyo ọ na-eme aha onye nwere ya na-akpa nkata bụ m Ike nke onye Nollywood unu ma ọfụma mana ọnwa afọ Igbo nwanyị nwanne anyị hmm? ọ anyị mụrụ ya onye nke a bụ nke anyị nugonu hmm, ka anyị jee kilite aka ọrụ nwa anyị nwaanyị na nwanne anyị nwaanyị ọ bụrụ na anyị kilitu ya zụta obere afịa anachi ata azụ anyị na gị ka nọkwa biko apụkwa na onye ị na-afụ na Igbo onyonyo gị ugbo abụ ọkụchukwu okafọ hmm, asị m ka ndebe afọ oyibo m n'akụkụ ka anyị kpọba nke igbo n'igbo amaka igbo na-atọ ụtọ ọ bụrụ na ị da asụ igbo biko sụba igbo mhm. hmm, o nwere ife na-eme hmm? Igbo amaka ndị eji eje mba na-ekilinu ndị ama ama nke Ọkụchukwu Okafọ na-ewetara unu n'oge Igbo amaka afọ mbụ nke m amaka Chinyelu akwụkwọ ego akụ ike a na-ekilikwe Igbo amaka Igbo na-atọ ụtọ biko na na-ekili ndị Igbo kwenụ Igbo amaka ndị eji eje mba em ife ọzọ dị ka ibi e wee bụrụ na ife a na-asị n'Igbo enwe eze kedu ife iche na ya bụ Hmm. ife afụ fịakwara arụ maka na mara m maka na asị na anyị bụ ndị juu sokwa enyekwa anyị nsogbu mana ihe na-atọ m ụtọ bụ na abụ m onye igbo ụwa ọzọ m ga-abụkwa onye igbo onye achọkwa n'ibụ onye igbo nke afọ agbasịa ọ na-atọ m ụtọ na mbụ onye igbo ebe ọbụla m na-aga abụ m onye igbo ụfọdụ eme afọ masị m na iyiri ndị ugwu si a amara m ndị m yiri abụ m onye igbo igbo enwere eze igbo enwere eze igbo na-atọ ụtọ anyị ama nchenji anyị ama ntụgharị n'otu anyị dị mmasị na ọchukwu kele anyị ụtọ afọ maka na onweghị ihe anyị nwere enwe enwere e enwe enwe ha otu ndị igbo dị isikwa ka ime nye ụtọ ọzọ igbo ka ya awụkwa igbo enweze so mụ afụghị n'otu chukwu si kee ndị igbo chukwu ekega anyị ụtọ afọ ọ dị mma na anyị fụwazie onwe anyị n'anya na ihe anyị ga na-ekpe ekpere ọ dị mma Ịma mm, ị na-eme ị na-arụpụta ọrụ ime ihe ejije ị na-akwado iwepụtebe ewepụtebe dịka nke unu kpọ produsa amabero m amabero m maka na a sị na ihe ihe a na-eme eme dị mma ichi ime ime nya ọfụma a na dị mma ihe ime ime nya ọfụma maka na nka ya sị na aka m na-eto eto na nke m na-eme eme enidigo m mkpụrụ chim enweghị mmadụ ịkwụ chim ịkwụrụ chim ma e na ịmagoro ihe ị na-eme ehe nwere ike ịnekwa anya ịga na nke ọzọ maka na ọ dadụ mma nwatakịrị igbere igbe egbe ịgaba e ije ọ na-adị mma ịdọ e ọdụ igbe igbe ịbịa gaa ije o wee dabazie ah, mm. ewezụga ihe ejije anyị na-eme nwe ihe ọzọ ị na-eme enwere mana a na kwe ihe ndị a na-akpọ NGO ya inyele ndị ụwa ezuru oke anya onwe nke m bidoro tupu mmebe fim bifo tupu mmebe ihe ejije mụ na ndị ọyị m nwaanyị anyị buru ibe a na-akpọ anyị sound mind anyị na-emekwa nke ka anyị na-eme ya bụ ndị ihe na-esili ike aka ya ịma na ndị ihe na-esili ike dịsi iche iche ọ bụ ihe dịka ndị ụmụaka kọ ndị okenye kọọ ndị niile kwa anyị na-esiri ike mmasị gị nọọ ihe ndị niile na-esiri ike maka na nke izizi ebe izizi anyị gara ebe ndị ndị befa jụrụ ajụ hmm. ndị okenye ọ na-ewute m o wute m nke nnukwu mgbe m ebe a na ụfọdụ n'ime ndị okenye a jụrụ ajụ bụ ndị nụchara di nwee ụmụ ofu nọ na-akọ akụkọ si na ọ na-aga n'ụzọ Eh, ụgbọala kụọ ya wee kpuo isi mm, eh, di ya jụrụ esi ụmụ ya jụrụ esi ọ ihe mwute na ụdị ihe anwa na-eme n'obodo anyị amara m onye ya nọgide ọgọnarị nne nne m anwụgo mana echeghị m n'echiche obi m na ihe ọbụla ga-eme m ma agọnarị nne m maka nne adịrị bụọ mm. ụfọdụ oge na m ebe akwa bigo maka na onwe ihe ụfọdụ nchịkọwara mma chịkọwara nne m onwe ọzọ ga-aghọta agwụrọ nne m nna m ama nghọta a onwe nne m ama nghọta ọ na-ewute nke nnukwu anyị ga-afụ ndị afọ anyị fụkwara anyị na-agakwa afụ ndị enwere ọnụ nne ụfọdụ n'ime ha bụ ndị nne ha nwere anwụ ndị nne ha tụfuru ịtụfu nke a na-akpọ ndị orphans anyị na-emekwa nke afọ anyị na-agakwa chakwa ndị ọzọcha mebe ụmụazị atụtachala atụ ụta ọ dị mma mmadụ fere kịta si na idigbotik kedu ife ihe izizi ga-abata gị n'obi ihe na-abata m n'obi ịma na asị na igbo dị omimi a na-asịkwa na ihe ọnwa na mmadụ na-ekwu dịkwa mmụọ ime eme ịma na ụfọdụ na-eme ha sị gị na ịdị igbotik eme nọ na ịmarọ ihe ihe ihe na ịmarọ ihe dị ụtọ ọ na na-ede ka amaka m esisi ya n'igbo ịmago na eworo onye kwa akwụkwọ ịmago maka m isi kwukwe n'igbo mmadụ gwa m ya m ga-ebu ụzọ nene ebe o si ekwu ya mana ihe mana m na-agwa ndị mmadụ na adị m obi dị m ụtọ na abụ m onye igbo so isikwa na ndị igbo tik nke ahụ agbasa gị adịrọ m awụsa tik adị m igbo tik ebe a mụrụ m m na-ayọ gị bụ nne na-ayọ gị bụ nna akụziela ụmụ gị Igbo ha bụrụ ndị ọcha ha gbachakwa enu ha ga-anatakwa obodo nna ha sụọ Igbo ọ ụtọ nne na nna na ị na-ene nwa gị anya ọ na-asụ asụsụ gị ịchọkwana ịgwa nwa gị ihe ka onye ọzọ onye mbagharị n'ihe ị na-ekwu kedu ihe ị ga-asụrụ ya ị ga-asụrụ oyibo ọkwa Igbo ka ị ga-asụrụ ya ọ dịkwa egwu na ndị ọcha nwa a na-anụ na nwa oke ha na-akụziri ụmụ ha Igbo otu ka nna gị si asụ mana ọ ga-abụ ifele na ịbụ onye igbo nne na nna ịbụla ndị gị bụ onye igbo nwunye onye igbo nwa gị ada n'igbo biko asụsụ anyị aga efu igbo atọka igbo amaka ọ ga-atọkwa gị ụtọ na ịfụkwara nwa gị ọ na-asụ oyibo ọ na-asụ igbo onye wụ ụtọ nne maka ịmara ebe ụgbọ bi aga ụgbọ bụrụzikwa ya gaa nụọ onye amara asụ oyibo ọ gị ka ha ga na-asụ ndị ụwa na-eme ntụgharị ndị awụsa sịkwa nke ka e obodo a onye ọbụla na nawa ebe osi ụmụ gị nata gị nke afọ asụ na ana igbo hapụ igbo igbe mmekwa onye ọbụla ka ọ ghara ịmasị oyibo and igbo ama ụmụ gị ọma mmasị oyibo biko nne na nna biko nkemamaka chinyelu obekeliakụ akwụkwọ ego ike na-aya unu biko nụ kụzielu na ụmụ unu igbo ka ha na-asụ igbo ọ ga-emekwa ịfụkwa ndị juu nwa asị na anyị ka ha onye juu na-enwe ha na-akpọ ngoli ife ọsụga abụ m onye juu gụna onye juu nọ n'aka gị n'idere agwa gị na onye juu ọta kwesịrịkwa na anyị bụ ndị igbo pụta onye ọbụla amara na anyị bụ igbo ndị yoruba atụkwa anyị egwu because anyị bụ igbo igbo amaka akwa anyị nwa na-achị obodo a biko menyere anya ọchịchị menyere anya e ebe ọ bụla edebere anyị anyị debe anyị n'afọ anyị gị anyị <laughs> enwe enwe ife mvụkasị mfa na adaezokwanụ mba adaezo igbo ezo adaezo kpakpando ezo ndị igbo dịka kpakpando igbo ọbụla faje fachawapụ mm. iwere onye igbo sui n'okpuru ife site n'ebe afọ ọ nọ iya na-afụ ife ya mm-hmm. amamina iya na-afụ ife ya o ji wee chọba n'ịmụ na onye nwa jizọs kraịst wee jidebịa mmụọ ya na mm-hmm. n'igbo na east mmụọ ya na n'igbo na east ewe chọlụ <laughs> sta wee natawa sta wee natawa ebe ka amụrụ onye nzọpụta ewe natawa n'ala Igbo ebe bụ e, nọ anyị nwaanyị nọ nwanne anyị nwoke ka amụrụ ịfa ife mba Igbo na-atọ ụtọ amarazi ka anyị e esi wee rapụ ya bụ asụsụ eh? maka ije na Genesis jee n'isi isi ịfụkwa asụsụ Igbo ebe ada ada anaghị aghọta Jehova amaka afọ amaka Chukwu achọrọ m ka iwelu ofu mkpụrụ elekere ọ bụ elekere ka nkeji Hmm? ikedu egwa ndị chọrọ ideka ndị na-eme ihe onyonyo ndị ga na-enejere gị anya bụ ndị ife gị na-amasị achọrọ m ka inyefe ndụmọdụ ugbu a na otu fa esi wee tolitebe maka ụfọdụ ụfụ gị n'ụgbọala nkịta nke m ike na-agba ezigbote ụgbọala kara aka mụnwa nje echi niile eme e, e, e, m ife ji echi niile wee go wee go ụgbọala nwanne chi biko gwafa na ọ bụrụ otu afọ ka ife nlachasị mm-hmm. amị hmm? ihe nchọrọ chọrọ onye ọbụla chọrọ ime ihe onyonyo ọ bụrụ ọkwa otu isi afọ ya na onyonyo ka ọ dị a na-asị na ego otu ego abụọ echi ime ihe onyonyo otu a ka ọ dị ebe niile ị ga-ebu ụzọ jụọ onwe gị onye a ka ị chọrọ ime ọwụ maka ego dị na maka ihe ọzọ ịjụcha onwe gị ajụjụ a ọdoge anya na ị chọrọ ime ịbata isi olisa bi n'eluigwe na m anya onwe gị n'aka maka na nke ị na-eme ka ịma ọwụ na ote anụnwa anyị nwe ma chukwu kpụchakwasị jehova ngwa na ibidogwe mana ị ya adị ike ọrụ ị ga-ama na ọ dịghị ihe ọnwụ na na-aga a na-egbuchipụ ụzọ na-abụ ị ga-ebinete si onwe gị na ya agụ ịgụọ nke izizi gụọ nke ịbụ abịa na ta esi na ịchọrọ ịwụ nwaada Genevieve na ịchọrọ ịwụ nwaada Uche Jumbo ha ncha nwekwara akụkọ nke ha oro ịbịa idelu arụ ana mara na a na-akpọ mm, humility ka a na-akpịa n'Igbo idewere ahụ iwetu ha isi ana wee toro na-aga mara na ihe ọwụ niile na-eme na Jehova dị ndụ makwa na na ịbatakwa na ị na-enye ndụ tọrọ gị na nsọpụrụ Ma ndị tọrọ gị na ihe onyonyo ị ga na-enye ha nsọpụrụ maka na ha ebidoghị taa ebidozikwa ụzọ na-aga amarọ m ka obi dị m tata na-ebịa ịfọrọ ka mụ na isi wee na-asụ ife ife nwe wee na-atọ <laughs> igbo na-atọ igbo na-atọ ka. na-atọ. anyị ya mma amụrụ m na afụkwa ka anyị si asụ ife a <laughs> emesi ife ya kedu ofe ni ndị be anyị na-ada elikalidi hmm, ofe ọha ọ bụ ofe ọha ka anyị ga-eli ma anyị pụọ kịta ehe anyị atakwa abacha mana ahụ m onye ojiri van ndị obodo anyị ata m na-ata ọkpa kịta iwetakwara m ụkpa ewetara gị ụkwa gwatara gị abacha ndị obodo anyị mm. atakwara m abacha n'izu ụka gara aga ifụrụ na abacha ọzọ abịago ifeme bụ mpụta ọ mụ na ya ya ata mm? mhm. mpụta ya malụ ka ya esi m ya ka olu ga aka maka ọkwana maka niile ebe a ka anyị nwa ji wee nọrọ ebe a hmm? ọ ga-adịla unu niile na mma otu a ka anyị si eweta nkata anyị na nwanne anyị kparụ na izu ụka n'isi njedebe ọ ga-adịli nwoke na mma dịlị nwaanyị na mma na-eke hmm? orie afọ nkwọ na ụbọchị niile chukwunna ga na-agọzi ụmụafọ igbo niile ọ ga-adịrị na mma ka ifụ n'izuụka ọzọ abụ m nwanne unu nwaanyị ọkụ chukwu okafọ nke wetara unu ndị ama ama n'oge izuụka iphone n'izuụka ọzọ o onwe ife ọzọ dị ezigbote mkpa nchọrọ igbu unu mana ka ndebego dị otu a maka ntụpụ azụ ọ ya dịsizi mma olu izuụka ọzọ mma akụwala unu aka oyibo nsogbe gbem otu a nkụwa ya otu a ọ na-afụ na enwe ife nji wee n'izu ụka ọzọ ka emesịa nụ onye nwe gọzie